n'eziokwu eziokwu onye chukwu mere eze ọ bụkwa ya ga-abụ eze maka na nke bụ eziokwu bụ na ọ bụ chukwu na-eme eze okwu a pụtara ihe n'obodo ogbeke na Ụkwụrụta na mkpụrụ ụbọchị iri abụọ na itoolu ọwa iri na abụọ nke afọ puku abụọ na iri na ise n'ụbọchị a ka ihe ọma dị egwu mere n'obodo ogbeke na Ụkwụrụta n'ụbọchị a ihe dị egwu mere ndị mmadụ si obodo dị iche iche wee bịa ha bịa nọnyere obodo a maka na nke bụ eziokwu bụ na ogbeke ugbu a abụrụna ihe eji ama atụ n'ụzọ pụrụ n'ihe gbasara otu ha si ahọpụta ndị ndu ha nakwa otu esi ebi n'udo wee na-achị obodo nke bụ nke bụ eziokwu bụ na n'obodo a họpụtara eze ha na-enweghị nsogbu ọbụla kemgbe ha bidoro chọba eze n'afọ iri na atọ gara aga ka ha wetara eze ha ha wepụtara ya n'ụzọ pụrụ iche wee kpọkwuo ndị ikwu na ibe ka ha si n'obodo niile bịa nọnyere ha n'ụbọchị a m na-ekwu maka ya ya bụ mkpụrụ ụbọchị iri abụọ na itoolu ọnwa iri na abụọ afọ puku abụọ na iri na ise nke bụ eziokwu bụ na ndị mmadụ were awụrị nke ukwuu ya mere n'ụwa niile ugbu a ndị mmadụ na-asịzi ka onye ọbụla chọrọ ịghọ ọkwa onye ndu maọbụ onye ọchịchị maọbụ eze ka onye ahụ jiri ọsọ na ije jebe obodo ogbeke na ukuruta ka o jee mụta ka esi ahọpụta ndị ndu n'ụbọchị a tupu mmemme a na-ebido ndị ogbeke eji narị obi ụtọ na anwụrị wee nọrọ wee na-esi wee na-aṅụ na-echebiri ndị ikwu na ibe ha ga-abịa nọnyere ha n'ụbọchị a